Hello, my wonderful people. Good morning, good afternoon, good evening, depending on your location. My name is remain your sister Lady B. Please, if today is your first time of coming across our YouTube channel, do us a favor by clicking on the notification button so that whenever we upload a new video, you'll be the first to receive notification. To all our returning subscribers, we want to say thank you. God bless you and remain blessed. igbo ndị ọma m ji mee ọnụ ọtụtụ ma ehihie ọma mgbede ọma na-agbanyeghị ebe ọbụla nke na wee na-ekiri ihe onyonyo anyị a biko ọ bụrụ na taa bụ mbụ gị ị na-abịakwute ihe nkiri anyị na-arịọta oge ka ị pịara anyị aka n'igwe ebe anyị sịrị mgbịrịgba ka ọ ga-abụ mgbe ọbụla anyị mere ihe onyonyo ọhụrụ ị ga-abụ onye mbụ ga-amata na anyị emeela ihe nkiri a ụmụnne m ndị nke kwadokwara na anyị site n'ịpị aka na mgbịrịgba anyị na-asị unu emeela ka onye nwaanyị gọzie unu n'ụbọchị taa na-atụfughị oge unu anyị na-achọ ka anyị malie n'ebe anyị kwụsịrị n'izuụka gara aga dịka m kwere unu nọrọ nkwa na anyị niile ga na-arụkọta ọrụ ọnụ maka asụsụ a tuturu mgbe anyị niile ga-amata otu esi asụ ya n'ụbọchị taa m ga-akwụsị n'ebe anyị m ga-amali n'ebe anyị kwụsịrị n'izuụka gara aga anyị kwụsịrị na mkpụrụ edemede nke anọ anyị ga-amali na nke ise dịka ndị oyibo na-asị efg so ngwa ka anyị gaa ee ee dịka ede eze ehi fee fee dịka foto foto gee gee kova gawa kova gawa ngwa ka anyị kọkọta ha niile ọnụ a bee chee de e fe ge otu a ka ọha m n'ọnụ n'ụbọchị taa eji m aka na enwere ihe mụtara n'ụbọchị taa biko ebe aha edere maka ime mkpesa anyị gara ụtọ ka ọ bụrụ na o nwere otu ichichọ ka anyị nwee ike nwee ọtụtụ ụfọdụ ihe ndị anyị nwere ike ime mee ka ihe nkiri a na-aga n'iru biko ka ị anyị ebe ahụ maka uche onye dị anyị mkpa ma tụsịrị mgbe anyị ga-ahụ ọzọ ka onye nwe gọzie unu bye i love you all